mmemme mmemme kụba ntibitie ede na anya na-atụ mụlụ anya ga-azụ maka na get money oh, ya na-ese maka na mmadụ zara ụba na-ese